VegieMusics.com ọbụla dị n'anya onye n'ụwa onye ime kwuo ya tata igbo na ndị nwere mfe ịbụrụ onye igbo webe aṅụlị ndị fọmba mere gị eme onye bụrụ onye igbo ọ na-ebe n'ụwa igbo nwere obodo tiletio obodo niile nọ n'ụwa na ndị Igbo nọ n'ime ya obodo n'ụwa ọnụ iruo n'eshi ya dị ga-afụrụ n'onye Igbo e. iruo na yuropu ruo na ndị Igbo na iru iruo na Amerịka nọ bụ ndị Igbo nọ dị ya bụ enyi na ebu enyi na nna gị bụ enyi enwere obodo idelu ndị fụrụ onye Igbo kwalụna na ya bụ obodo etigolu ka kokom na ndị Igbo nwere enwe na ndị Igbo nwere enwe Igbo nwere enwe a na-eme ewo ha iji nwe mmalụ ga-atụwe mgbalụchantị ọfụma igbo agbachisigo nsụwa mbụ niile nwere n'ego abalụlụ kọmpini kwulu kọmpini na Lagos steeti Lagos mara mma ọ bụ ndị Igbo mere eme ịlụzienụ n'ugwu Awụsa ọ bụ ndị Igbo mere ebe ọkụ Igbo lulu na desert niile n'ọdụgwu Awụsa Bukoro development yo webuje na Tenda Awụsa Nnukwu Awụsa malụ mma tata ọ ndị Igbo mere eme Igbo so n'ife na-eme n'elu ụwa Njedebe egwu ka mụ na-eti ebe ewo ewo Igbo nwere enwe anyị nwere ibe otu kwutela bụrụ iga na-asụ oyibo ife asụrụ n'oyibo emelebe gburu anyị nwere ọna mgbe naijiria na-enwe nsogbu na bankin sektọ ofe akpelima pụta na mmepe nụbaki ọ bụrụ mmadụ ọ bụrụ wee Chukwu machasi soludo His Excellency Ebukobo Onyoma Onyoma n'iso n'ife a na-eme Onye ya bụ bankin sektọ welu titechi anya bankin zọbụ ụzọ ụmụ mmadụ were ahụ ya ụnọ na-ewerewe mana anyị sọ n'ife a na-eme jedebe jedebe jedebe na na na bụ ndị Igbo kacha abịa na ndị Igbo nwere enwe na amaghị na nselin agbanyeghị ife na-eme Igbo mmadụ na ndị Igbo ka na-asọba ndị Lagos steeti bata South East ye checking point yo n'oruru 200 ọ bụ gịnị afịa ndị Igbo ka na-achụwe ma ndị Igbo ka na-asọvaivụ ole n'ụwa irute na kliari na fọwọdị ebule ego wee tinyesia n'ime niile eh, maka ndị atakapa gbụọ n'egbodo ịkpọrọ agha gọọmenti etinye ego na dọla ndị etinye abịa ego a na-eme n'ụba na na ike igbo na alụsiala ike na anyị nwere ebe nwere a na-agba anyị ndị igbo na-aga n'iru e. the first indigenous car manufacturer na Nigeria nwere ibe a na-anụ ụba ndị Igbo nwere onye Igbo bata n'obodo ọfịfọ ma wee kpọrụ nwanne ya Igbo na-emebe obodo nadizo ndị ba na-eme ya ntị gị ọfụma aka na ndị Igbo na-enwezi nsogbu ya ife na-ewute m ife na-ewere iwe enwe ọkịga na-ese okwu n'ala Igbo ọ bụrụ na enwe ịfụnanya ibe ga dị mma n'ụwa ụfọdụ ndị Igbo ga-abụfapụ ebe nwanne ba ga-esila chapi okwu okpụrụ ya wee tichie obido wee mama ya mma ife na-ewe iwe onye weta ntị gị ọfụma akọọlọ gị akụkọ gị nụrụ atịelu gị ịja gị ike ịfụnanya gbaga onye awụsa polisi kwụsị gị isi ọrụ ya awụsa onye yoruba kwụsị gị isi ọrụ ya yoruba ijebe mana onye igbo kwụsị gị n'elu ụwa isi igbo ịtọrọ ife ọ eme gị n'anya igbo fọnụnụ n'anya igbo fọnụnụ anya maka ịfụnanya maka ofe bara iwe ndị ezichela abụja malụzie na abụja ma chọba kpafa laịmasị laịsensị ka a na-agba ihe agba ịlụzie n'ugwu awụsa ndị awụsa gbarịbadụ laịsensị o ewugharịri erigbu egbuo ibe ego na-emezi ndị Igbo Igbo fụrụ ego n'anya na-elu ụwa wee lie nne ọ bụrụ na ịgụsị na-eji ya kama ife na-egbe m iwe ife ego na-emezi ndị Igbo ka were funanya na-egbulu ee ejekwa ụgwọ ọlabụ nwanne ya nwanne ya na-ata abụ ibe ego na-emezi anya ndị Igbo ghara na-ego okochi tọpụzi anya ukwu nwere ibe dịka nwanne obi nwanne amaga ndị Igbo kasị eme nwanne na-edo ụwa ya ka azụ obodo niile nwelu nne na-enye nsogbu n'ala Igbo amụrụ dike na mba amụrụ n'ibi ya n'ụtụ ịgba ka anyị gara injinia atọ eze n'ugbo elalụbụ my senior brother Chisaoni Chukwuo onwe gị ihe karịrị Chineke nke izizi na mba nọ ka ihe mekọ afọ nọdụ ijide prọfesọ ebisi nwojiakọ n'alụlio chimsakletus ibeto emeka nna ya kedu ibe ndị ọsọ na nnedo chifi inosenti chukwuma igwe chas ezudogụ tali rolls o orenji drugs n'aka ọkpa nnegwu mmadụ abụbụla igbo weteze a ubi kedu ọga m chifemaka nwoke nkwọ na-ahịa eze kenarụ m ụmụ ọkpọle ọkpọle ọkpọle ya nki adresị ndị ọba niile obi kubana kenarụ m nashọnal antem ndị ụkọ niile chinemelụ na Mbaise kenelu na emekọti gbadọbụ transfọma ndị achịna ịchọka kene adịghị adị adịghị adịghị adịdọ kenelu m nwa ka ibi ya ife mmiri na-ezọrọ ala igwe edo akụkọ na-awụ ide mmiri ebe akụwe obere nwa na-ebe agụ mkpọ n'obodo ukwu ọdọ mperi ewuchife ebuka ọnụ mkpọ eze ndị igbo na benesi ha nke n'elu maikon ọkọ onye egwu ya na-ada edo ebe ọba tụrụna dị mma sakochukwu bụ ezi isi akụnye nwata egwu na akụrụ odogwu sakemi chukwu bụ obi agha ego ike ndị ụkpọ eze ya nwatụ n'ọkịda na disko chifu chinedu ogoye eze zuru ọsọ achi ife mkpọgidi agụ dị ndụ nwanụ ogidi na ph ọkwala ọzọ n'ịkpa dr blomani rekọd tụbisi jọjio n'elu nwa na nnọbio prezident jeneral ọkị lucia na oji ngazi eri ibu nwaahịa onye emeso dị ike Bishọp ike gwọọlụ nọzọ okporo aka ndị ofe ego obiafụ dike dọkịta ifeleta ego na Switzerland na Malaysia ọkwa akụ na-ekwu azụ n'ụga egwu a ihe na japan afọ na mba nọ onye bụrụ igwe six igwe dị ndị indonesia nwaka nwa akalịsị akalịsị akalịsị akalịsị akalịsị odogwu anyị na ya na ha ha ha nwere ebe ya ha ha bụ enyi ya ọgọsị na ndị Igbo nwere club F15 club G21 club exclusive royal eminent club Diamond Fitness Club, Isiobi obi ndị Igbo Foundation Club, Great Ifedima Friends Club, Amụwa General Fitness Club, Pinnacle International Friends Club, Royal Men of Class, Boboto Family, Igbo nwere ebe.